mmọnwụ bego amabala igbo ị na-ehe ọkwa mmemme ọdazala igbo mmanwụ na-ebe mbụ ụwa ekpela ka na ekpele chikelimu ama na m ịgba mara ọrọ mmarụ rụ ha nyere ọrụ ya anyara ga n'ụzọ na ekwe ka na mmadụ ejiri ama onye ilie tata ọ na-aka ya na aga n'ụzọ na ekwe kene mma mma mmadụ ejiri ama onye ilie nye kama onye bịala ụwa ya enwerela onye ile nwe ọdabala igbo ine ọkwa mmemme nne ọmabụla igbo mmanwụ na-ebe mgbu ụwa ekpere ka nka na ekperebe nwagbala ịgba mgba gbata ọsọ mmụọ na mụnine o were inokwu ma gwa mmụọ na mụnine nkaba kọrọ ụmụnya nwoke na ka ọ pụta n'ụtụtụ ọbụla chi ihe merie mma ọba enweela ji nwee jeli chi ya chim imezugo alụterowu mbọchị ahụ ọ bụ na arọ ha agaghị ya n'ụwa nke ọba eji echi ikpere n'ụwa na chihi ihe metere ya nwabara ụwa chi ya nwee meela ihe ibe dị mma elutiterowu mbọchị chi ya na ibutele ibe jọrọ njọ o rue na ịkwa ọta rue na ịkwa akwa gwa m iwe oyi Nwa nwabara ụwa iluzogo mbọchị chi gị na ibutele gị ibe dị mma o ọ bụcha onye a na-enweta ihe ibe dị mma ọ bụ na enweta ibe dị mma chikere ibe dị mma onye ka ịkwụrụ ibe dị njọ anyị ka ata ibe dị njọ n'ụwa na oya emelili onye ka ata ibe dị mma n'ụwa na oya emegwuo agbagwara ịgba mma gbatara m ọkwa mmemme nwaka izoba ndụbuda akwaba ka izoba akwaba izoba nwaka nwaizọba ịgba bụ ịgba anyị na nke kwarị nwaka izọba ha ngwa anyị na ụwa na-atụ egwu nwaka nwaizọba ebe ọ dị nwaka izọba na-ewe egolu iwe egolu nwaka nwaizọba anyị na nga bụ ọzọba ebe ọ dị ebe ọ dị nwaka izọba na egolu n'iyo Eziokwu: ohu na-akọla na mụrịna anyị le nna ka mkpụrụ oke ihe gba mma egwu a na-atụrụ m atụ anyị nwere ihe m onye eji asọlụ m anya nne m onye nwere ije sewu nwa iwọnụ dịka eji asọlụ ji anya nwanne m okechu dịka eji asọlụ ji anya jese wuchie m n'ụnọ ka anyị zọọ m n'okpu ezi ịgba mgbulu onye dị ka ha gwọba orimili agwọba nnaluo akwaba nnalona igwe ma kpali kwuru ogo ndị egwu ga-egwudo aigina igina nwandụba igina igina okike nwandụba kpụnarala anyị ugbo nwekwele n'ube odogwu nwandụba nwabanna nna ekekeriwa ọ bụ nwabanna nwabanna ese ka otego kwụwosi o apịzikọ n'ibe meri nwuburu ọ na-achọ isi nri achọ na amago adamala igbo ina mmanwụ nwebego orimbili nwanne ekwenze obecha ọgwụba migwe ime ụbana eso odogwu simeonu nwanne ekwenze obeche iwekwụ ọnọdịkwu ya nwanne ekwenze nwaobe na-eche mma igwe ime anamanipụ ụlọ ọjị omeli na ọjị ngana amawala igbo ina mmanwụ ebe ego ina ụdezala igbo mmanwụ na ebe mgbe ọkwa mmemme Ụtọ ụtọma bụri nwa haba na aba mma igwe ma bịala n'ụlọ egwu adadala igbo mmanwụ ebe mbụ ụwa ekpere ka nka na ekpelili waịraya adalere baba na-atọ isi ru ebe nna nọ ọnụ ụwa na-atọ lelele ọrọ iwe ma emele n'ụwa ka ndeke enwe egwu n'ilo ụlọ igbo ina-ehe odogwu na-agụ nalo den den den den na cho na lu na lu lo den den u den den na cho na lu na igbo ị na ọkwa mmemme chedu nwanne m bịa n'ụlọ egwu ncheduela na ọkọgwọ nnaguzie bịa n'ụlọ nụ abịa ike nwanne iwu na ọkọgwọ nnaguzie m igwu ime bịa kana chedu chedu nwanne m chiedu na onye nwelighị gị nweli iwe chinedu chiedu onye nweli gị nweli iwe na-enu ọmabala igbo ị na mmanwụ akwago ụwa dị ogbu ọmabala igbo ị na mmanwụ akwago ụwa dị ogbu nna ndị ọrụ ọtọ mụ na na-emeta bịa kara bịa n'ụlọ bịa ike nwatakịrị veli ndụ ihe ego ụta nkọrọ too ịgba marọrọ ndị mmarụ kala onye roro onwe ya ịgba mara na arawe m ujoba na araw na ama elugo mma mma ụlọ amago ọ nara joo amara m ihe mma emela nara ka ọ tọọ nye ụtọ ọ nara joo amara m ihe mma emeligo nọra nke ọ dị atọ gị ụtọ nara odogwu amara m ihe mma emeligo nọra nke ọ dị adịghị mma n'obu amabala ịbụ ọgwa mmemme udekwe eji na-ana bụ niile bịa dụlụ n'ọbịa ike udekwe udekwe udekwe eji na-ana mụ niile bịa n'ụlọ ọnụ egwu udekwe bịa n'ụlọ egwu udekwe ji na-ana mụ niile ngwa amabala igbo ine ọkwa mmemme pete nnekwe ụdọgala ụdọgala nnekwe amara m ya ma emeli gị ụdọ ka ọ na-atọ gị ụtọ n'obu pita na-ekwe ụdọ ọgala nwa eweli nru jee gota nka pita odogwu pita na-ekwe ụdọ ọgala iwe ego nru wee jee gota nka egoto amamala igbo ine mmanwụ ebe ego mmanwụ na-akwa ite anyị jee n'ọkwa mmemme anyị jee n'ọkwa mmemme ọnụgwuo ọnụkwuo manwa ma nwa mara nwa pụleta na ji aka achụ onwe ya n'ala o ana m nwa mara nwa pụleta na ji aka achụ onwe ya n'ala o ana m bụrụ dịka egwu ụwa karịa ego m agbabala igbo ine ọkwa mmemme nwanne ụdọ ji okeke eze agbọ nnamdị na na nwanne ụdọji okeke zagbo nnamdị na na nwụda nwanne ụda ụdọji okeke okolobịa gekwere oto nnamdị o mụnne ụdọji okeke zagbo okolobịa gekwere oto na magọ mmanwụ na ọgbawala igbo ị na-edechie edechie mmụọ abalị je mmụọ abalị je bịa ngwa ngwa edechie mandeti edechi onye na-eche eche ete na eche na onyerenu edetie onye na-ekili ekili onye ka ọ na-ekili n'enu edetie mandeti nwa mmụọ abalị jeba n'ụlọ ọnụ abịa iko nwanne okeke ọbala jidobo jidobo ọbata ọbata obi ya nwanne okeke ọbala jidobo mmụọ abalị jeba n'ụlọ ọnụ egwu ọbata obi ya nwa ụmụ abalị ji enwe ule ma abịa n'ụlọ ọnụ abịa ike amabala igbo ị na ọkwa mmemme nne m amabala igbo mmanwụ n'ebe mbụ ụwa ekpere ka nna ekpelichi kelim ana m ịgba mara onye roro onwe ya anyị na-eji ọgwụ ameke nna lụọ ameke anyị na-eji ogwe ugwu ameke nna luho ameke ameke anyị na-eji ogwe ugwu ameke nna luho ameke ameke anyị na-eji ogwe ugwu ameke nna luho bịa n'ụlọ ọnụ egwu adabala igbo ihe mgbanwe ebe ego opetiu akwa enwe ebe egbunike egbunike bụ ngwa igwe nnọse egbunike egbunike Egbunike bụ nwa igwe nnọsa Egbunike Egbunike Egbunike nwa igwe bụgoro igwe ọgbabala Igbo ine ọgwa mmemme ike gbada mụ nwaanyị soro iketu iketu da mụ nwaanyị soro bịa n'ụlọ egwu iketu da mụ nwaanyị soro iketu ba n'ụlọ ọnụ egwu adọzala bụ ọgwa mmemme ịma ụdụ aka ịma onye mịatime barista ịma ụdụ aka ịma nwanyị mịatime ịma ụdụ aka barista o nwanyị mịatime ịma ụdụ aka barista bịa n'ụlọ egwu ịma ịgba mara ụrọ mmarụ kala onye rọrọ onwe ya agbabala igbo ine ọkwa mmemme nne m alagbasa nwamma na-ekwe njere igwe alakpọsa njere igwe na-ekwe bịa n'ụlọ ọnụ abịa ike alakposa nwamma na-ekwe njere igwe bịa n'ụlọ ọnụ egwu gbagwala ịgba mma n'ụwa na-atụ egwu o anyị nụo amụọ na amụwa mma koloni ibe njiti na-enu ụwa dịka ọtọ oge egwu n'oboro awa nna m gwara m uwe oletigo ọgwụ nna m gwara m nnaole ego awa nna m gbara m ole gwugo onye unu ebuzi na onye n'ụwa ọ ya adịla mma onye unu ebuzi onye n'ụwa iti ya ati ya wọ mabala igbo niile mmanwụ ebe ego oyima nwekwu ya ịma nwa nke m ịma ịma ịma nwekwu ya nwanne nke m ịma bịa n'ụlọ abịa ike ngwa ọdọbala igbo ị na-eche uko chubuka nnekwe amabala igbo ị na-echibu uko chubuka nnekwe ụdọgwe na-agụ obodo oyibo jebila obi chuka nnekwe chibuko na ịgba na-akpọ gị gbanwe akpọgo gị o anyị sịrị alụ nwa m nwunye bụ bịa n'ụlọ n'egwu akpọbala igbo ị ọgwa ọkwa mmemme ọdazala igbo mmanwụ ebe mbụ ọgwa mmemme akwago amamihe mmemmele ndụ ụwa ka ndeke nwe egwu n'ilo nwaibe ọgbara anyere anyị bụ ọja anyị na-agwa onye bụla ibu ọkalịsịa n'ebe ọ nọ nwaba anyị bụ ọja anyị na-agwa onye bụla ibu ọlụrụsịa odumodu nwa ikwu ime nke anyị jeli nketa ụmụ nwa be nne na ikwu ime madonna nwaohi na aka nwee dara ebe ya ọkpọ ma ọgbagwo onweghị ikwu ime anụ ụgwọ na anya ya agbata na akwa ndị oyibo nke anya egwu n'aka unu amago nwagwala ịgba mma ụwa na-atụ egwu o anyị enuo nwagwala ịgba mma iji ụwa ọ karịa ego n'iwu amagbala ịgba sọnde mmụọ eje mmụọ ga-echebugo gị sọnde amabala ịbụ ị na sọnde mmụọ ga-echebugo gị o sọnde silive na mmụọ mmụọje na-eche ga-eche sọnde sọnde silive na mmụọ mmụọje echebugo gị adabala ịbụ ụwa na-atụ egwu o mabala igbo mawụrụ ebe bụ ọkwa mmemme ọgbọla ịbịa n'ụlọ egwu adamoyi n'ụwa kala ego m ụwa onye na-atịyo agbawala igbo ine mmanwụ ebe ego nwanze egwu ọkwọba ngetina ngetina ule mma ngetina ngeti nze egwu ọba ka nkwulu si mmadụ adakwani anya anụ tolu n'inwe nwe ka ọ maji onye n'iko ọ bụrụ ụda dere m ụlị ma obi kere ihe ọ bụ abịtị mmanwụ tili onye ọra kere na onye ọka na asọla anyị n'ụgọ jidowa dị ma nwa m ele ma ilenebịa n'ụlọ abịa ike ilene mabala igbo ine ọkwa mmemme ụtọwa mmeze ọkọgwa ga na mmụọ ji mmeze ụtọwa mmeze ọkọgwa ga na mmụọ ji mmezo ụtọwa mmeze ọkọgwa ga na mụle mma bịa kana abịagoola igbo mmanwụ ebe mbụ ọkwa mmemme o akịwekụ anyị na atọ akịwekụ bịa ka na bịa akịwekụ mmanwụ na-akwakwa ịga ilo ịba n'ọwali cheli gị n'okpu ezi igide nwandụba igina igide oke obu okike nwandụba imezugoro ndị egwu adagoola igbo ị na mmanwụ ebe ego antoni nneko eziokwu bụ ndụ antoni nneka antoni eziokwu bụ ndụ antoni nneka antoni ndụ nwa nneka antoni ndụ nwa nneka antoni antoni emeligo eziokwu bụ ndụ nwa nneka antoni emeligo ndị egwu onye mere iwe ọda ka ọ dara akpọ antoni nneke antoni emezugolu ndị egwu antoni nneke antoni emezugolu ndị egwu antoni nwantali ghọrọ ibili obi odogwudo igbe kwagolo ka antoni odogwu antoni na-anabọ ọ na-emerọ na nkịta antoni o ebara igbo ile mmanwụ ebe ego nderigwe anya ma dị na abatụ amazi ebe o jeli abatụ ije abatụ anya ma dị na abatụ amazi ebe o jebeli na abatụ abatụ nke ebe ijeli igbutu adadala igbo ị na-edechie ibutu na-asụ asụ edechie edechie nwaanyị mịa timanyị nwere ga-edechie edechio ibutu na-asụ asụ edechie ngwo agbagwala ịgba mma gbatara mgbuo nwakwara ịgba mma iji ụwa ọtụ oge egwu nwakwara ịgba nwa nwakwara ịgba mma ụwa bụnyere atio eziru owu ndụ ụwa ka ndeke nwenilo nwamere egwu ịma okwu anyị ime okwu anyị bịa ka na ụdọgara ime okwu anyị bịa ka na ụdọgolo anyị meghelido n'ibe mmadụ chụzo onye kwadobala igbo ị na mgbanwe ego ọdagala igbo mmanwụrụ ebe mkpu ọgwa mmemme orimili aka bụ ọnụ aka ọgwụbe nwere nsogbu anyị na eghe ụwa na-atụ egwu nne m wee anyị jee n'ụwa ọtụ ọgọ egwu anyị na-eghe anyị jee n'ụwa tọgọ egwu nne m wee anyị jee n'ụwa ọnyana atịyo igbo ọkwa mmamma amabala igbo mmanwụ na-ebe bụ ụwa ekpere ka m na chi chikelim ịgba mala oro mmarụ kala onye rụrụ onwe ya amabala igbo ị na-edi egwu o sọnde atọ iwe ọba odumodu atọwa iwe ọba nke ya bịa n'ụlọ ọnụ egwu sọnde sọnde iwe ọba nke ya bịa n'ụlọ abịa o ọgbọ na-arụ ịma okwu otu egwu na-atụ egwu ịma ịma nara ọgwụgwọ na-atụ m egwu ịma ịma nara ọkwatụ egwu ba n'ụlọ ọrụ abịa bịa ike ịma stalet nwe mma njaba jekwuo chikwu jekwa njaba stalet nwe mma njaba ngwa mma na m ego dị owe onye n'iyi ọra zụrụ ka eme ego dịbodogwu igbo mmanwụ ebe mkpu ọkwa mmemme udezuo udezuo nwunye nna ọkọ nara udezuo udezuo udezu alụgo n'ụlọ kwanya n'ibie udezugo nwunye nna ọkọ nara emeligo ndị egwu achọ nwanne nna dị dọmụ ekwutosio nwanne nna dị nwanne ọmụ bịa n'ụlọ bịa ike nke n'ụlọ ọnụ egwu adazala igbo mmanwụrụ ebe bụ ọgwa mmemme nwaazị ahụ ọkwaọba ikuku na-ebuteli ndị egwu iwe nwaikoma mgbulikeba atazụtiba dị m nọrọ mma nne m igwe nwanne m didobu ụdọba nwanne m nsedigwe nna m nọrọ mekeli mụ n'ebe nnọọ aka nwanne m nze digwe nna m ọnọra mere m tọrọ m ụtọ n'ebe ọ nọ nwa m ọnọra nwanne m nze di m egwu nwa igbo nne m daalụ egwu a na-eti ọtọwa aka zechi ụlọ nzọgwa onye nwe egwu omekata ivo na-emeli nwanne ya n'ebe ọ nọ aka mkpume nwanne m ebe niile nọ chikwu kala ụwa gọzie gị n'ebe ị nọ chieduola na ọkọngwọ ọkọngwọ ezugo ibe eji eme ọnụ na ndị ụnọ Chiduola na ọkọngwọ ọkọngwọ dịrọ n'ilu zoo ndị oburu anyị chacha chieduola na ọkọngwọ ọkọngwọ bekele nwanne nna akọwala ibe mọra niile na-akọ nwa ọbụba ndị nne ma n'ikwere bụ nwa ugwu mmejebịa ahoba nedidobu ahoba nwanne m kpọkani ndubudo aka izoba na-ekwe nwe ee e, aka izoba emekọtago ivo na imelidi egwu n'ebe ọ nọ ee aka izoba kene udenna nwa aka aive na na-emeli nwanne n'ebe ọ nọ nwanne m ebe niile gị ike udenna ka hiza ọma ebe niile nọ chikwu kele ụwa gọzie gị nna anyị ji udu ọkọnwọ ọkọnwọ ọkọnwọ si mmadụ emena mgbe enweta nga na-acha achale nna anyị ji udu ọkọnwọ ọkọnwọ na-eti mkpu ọkọnwọ si mmadụ emena mgbe enweta nga na-acha achale nna anyị Jude Okonkwo ji Jude Okonkwo na mmanwụ ya n'ọbụ ụba ndị nne m ana ikwere ọbụ nwa ugwu nne m mmeje bịa nne m arọbịrọgwọ n'ọra na-atụ egwu ụdọba nwanne m ịgba ike o jeli ndị jee lie iwe ọba na-echere mkpụrọgwụ ime agwụdola eze nwanne lega ọbache ọbache akwụsịgo nnokwu igbolo iwe ọkụ ọbacha ọkwụwa onye mma ọkwa ime akwụrụla asa nwa ọkwa ime ị na-anụzighị ọnụ egwu nwa ọba ọba ndị nna m nze dee nwa igbo nne m ugolikwe ike ọba ndị mgbe gwa akwọba ma nwa ma aka mma ụdọ ọba ibe meligo nna m ọ nọra na mmanwụ nwọbụ bandị dobo igbo nna nna nna nna eze ego nwatakịrị velin rugota nka eze gefegodin runye gwonne eze gefegodin runye gwonne ya eze ego ọ dị mma dịgọlụ nwa ọkwa na nne na nne ya so nwere ọbịa ụdọ ọba nne m ọba ọbọ kie mgbe so dị abamaka abụrụ dala ọba chukwu kele ụwa gọzie gị ụdọba nwanne m egwu na-etili wiz udekwe nye ka udekwe ji mee iwe kasị ihe udekwe gotego fonu ugonye ndị ịgba mma n'aka nwele na anụ ụlọ nnamdị wiz udekwe udekwe emekeli dị egwu nnamdị wiz udekwe udekwe mbekeli dị egwu oo mbụ ọkaka bụ onye mmụọ si mmụọ ka ọ bụ anyị na okeke bụ ọgbọ okeke kpọtago na achị ya ndị ịba mma n'aka ka egwulie iwe ṅụlia n'ebe nnọ nwụbụbadedidobowigbo nne m mma akọlụ ibe mọra akọ antoni nneka gwala na mgbe onyinye bụ emewego m abọ n'ebe nnọ eziokwu bụ ndụ antoni nneke. nwanne chuma ụzọ nna nneto e mgbochi anyanwụ daalụ antoni nneka kwala onye bụ ya bụ emeke n'ime egwu nwa bụ ụba ndị nna m kene nze na mmanwụ ala akpọ emeka ọ ụba ndị nna m nze na mmanwụ ala akpọ ose emeka agba atụ mmebo mmebo bụ mmebo akwụo agbatu mmebo mmebo bụ mmebo ahụ agbatu mmebo akpọtago ọ na-akwa egwu ya n'aka kponye egwu igbo maleda ikpolu n'anụ ụlọ ewu ina nne me odogwu ibe mọrọ ụwa na-atọ m ụtọ eze ebilo ndị m mmanwụ igbo abịago n'uju sọnde isiri onye mgboji echi daalụ eme omenekwa na ọkọlọbịa Sunday siri bụ onye mkpu ojechi emaomenekwa n'ọkọlọbịa eze ebilo nne m mmanwụ igbo aka lirigo nze dịbụ ịgba aga lụsịa na mụ niile kasị ile onwu nle mma anyị bụ ịmụrụ anwụli agọlụ gị n'ebe ị nọ ụdọba nwanne m nna m nọra mere m n'okwu iwe o ụdọba nwanne m nwa kwọ nọra ebugo eze enyi ụdọba nne m nwanne wonọrapụrụ n'okwu eze enyi